igbo ndị ọma iji eme ọnụ gbakọtanụ ka enụkwa unu mere n'ụbọchị taa ụmụ ihe dị oke mkpa anyị chọrọ ịkpa anyị chọpụtara na e nwere ọtụtụ ndị igbo ma agụ egwu chukwu ji onyeọma gozi na-akwụ mbalaga ala igbo nne dị iche iche mana ha enwe onye enyemaka ha enwe onye nkwalite gịnị ka iche na-ebute ụdị ha igbo kwuru okwu sị na onye nna ya dụnyere ohi na-eji ụkwụ agbawa ụzọ ọkwa agụnye nwata n'aka a na-eregbu ya okwu ndị a pụtara na ọ dị oke mkpa inwe nkwado a sị na akwụdoro eze ọ bụrụ na eze amaghachi anyị nwere onye na-agụ egwu ma na-edekwa egwu nọnyere anyị taa ga-enyere anyị aka ka pịa ya bụ okwu ọnụ afọ ya bụ maazị chukwu ka o si sọ afọ egwu ya bụ keya maazị ka o si sọ nnọọ biko kọwakene onwe gị nke ọma Nafa mbuku sasa chuko. Chuko so afa number chuko. Uh, afigu mbuke as you already said. Okay. Mm. Ana ana mihe nena huya ndi ozo. Okay. And at least anagumni hegu for little while mana na mene anwa anwa. Mm. Ana akano wa aha imana. Okay. kama. Oh yeah. Oh yeah. Biko mazi kozi so chukwu. anyị chọpụtara na e nwere ọtụtụ ndị na-agụ egwu nwere ihe na-akpọ rekọd label mmadụ dịka Don Jazzy Olamide na Davido mana ndị Igbo anyị flevo Fino Tekno ụfọdụ ime ha nwere rekọd mana ha enweghọ ndị mmụọ be anyị nọ n'okpuru ha ha tiri n'ọrụ na-agụ egwu gịnị ka iche na-akpata ụdị ya a lot of factors na ka so mgbe edoliha mana ụsọfọ anyị naanị fụna ndị akpacha afọ ha ọ na-abụdị ha ha ba ha bịa Lagos and ka based on ihe m na-akpa bifo nsị gị na egwu bụ biznes ihe egwu mm. bụ um, ọrụ aka mm. ọ bụrụ just maka na ọ ihe eji enwe anwụrị and all that mana enwe mm. the business part of ihe egwu uh. so ọ na-abụ ndị ba aga atụ ebe egwu ha ga-akwụta ụgwọ ọfụma mọ and so at the end of the day ndị nọkwa around them more na-abụkebe ndị bụ from different Lagos bụ ebe ga-emeet people from different places ọ ndị Igbo na ọ ndị Igbo na-akụ egwu so a ga-ekwedu anwa e, adịgoredi ịkwalite mmadụ ma afọdụsikwa ịkwalitezi ndị be anyị mm. because onye ụbọchị ịkwalite anybody ga ga-agazi na ebe anwa ọchị kwanyite ndị anwa hmm. n'anya ịnọjụ ase bifo kwalite so mana uh, bifo ya kpagbuo okwu ịkwanyite ndị be anyị ya ka dịbụ mmadụ ka ha na-akwa akwalitego abụrụ dị ndị be anyị hmm. that's one mana at the end of the day kwa some of them are the miracle label hmm. mana ha nwere ha na-akwanyite underground maybe by itinye ọnụ n'egwu ha ịghọta ọ by support eh, maybe inye ego or something mana hmm. many of many of ndị label ha eji akwanyite hmm. like many of ndị banye na-agụ egwu enweghị ndị recall label ha na-akwanyite hmm. enwere recall label ha ji akwanyite ndị banye kwa ụmụaka ndị banye mana eh, ịnakwanye fụ na ndị nwekwa some of these labels maybe maka na ya dị anụ afọ ha bụkwa ndị be anyị kwa ndị na-run as business ha nwadị agụ egwu mana hmm. ha nwekwara kolebes ha ji akwanitekwa ma ndị banyị ma ndị ọzọ hmm. otu na-ekwu so among the major reason ha dị assign labor mana I believe na before mmadụ akwalite onye ọzọ hmm. ọ ga-akwalitesigodo onwe ya ịghọta ọ ga-adị too early enwe judge mana ha dị akwalite because some of them can akwalite their prime maybe after maybe after ha ha feel na ha ewuchagozi enwezi ike that period aga magokwa the business the integral part of the business, the business. Mm. build a structure and then kwante was on because okay I say ọ na-adị mma ime ihe mere ya n'isi ọ bụghị ibido ikwente mmadụ ọfịa arụ si mba ọ dịkwa ka ngana cheta azụ ụta so i think one this and maybe some other things you know join na maybe i dey afụ many of them na akwanyete because ma mm. ndị nwa nwere kọlibel And when some of them were like Olamide were called Bell, Dondas were called Dondas of course not Quentin. Hmm. They did not Quentin. Olamide not Quentin. Olamide we Quentin. We come on Quentin like 10, 20 persons. Man, some man don't know something like Recall Bell like Abier can maybe one or two at hmm. different points. Mm. What uh, so Quentin di niche niche. And when not hmm. Quentin by it's your own gị inye ego or it's gị mmadụ. Do you understand? Do you exactly? Or onye ga sponsor gị. Ọ o depend so anyị amasị na ha dị akwanyite ọ na nke ha dị afụ anya mm. like etu anyị chọrọ ife because ọbụrụ mmadụ na-eme announcement mm. na akwanyite mmadụ asị nekwa akwanyite m onye a mm, daalụ mana eh, anyị chọpụtara na ụmụ nwaanyị Igbo a apụtakarị n'egwu anaghị apụtakarị n'igwu egwu ije na ana ọdịda anyanwụ ị ga-afụ na ha nwere ee eh, Tiwa Savage mm-hmm. Eh, Yemi Alade mhm. eh, Teni Niniola Ayra sta na wee gaba mana akacha mgbe ndị Igbo nwere Storm res na splach na eh, Desperate Chicks enweghị onye Igbo ọzọ na-agụ egwu ị ga ee na ihe abụ nwaanyị Igbo na-agụ egwu gịnị na-ebute na ụmụ nwaanyị igbo achọ maka na abịa na ejije abịa na ejije nke a na-akpọ fim anyị nwere ọtụ ụmụ nwaanyị igbo na-eme ejije anyị nwere ọtụ ụmụ nwaanyị igbo na-ede akwụkwọ anyị nwere ọtụ ụmụ nwaanyị igbo nọ eh, na nta akụkọ jọnalizim na akụkụ ọrụ niile mana abịa n'igwu egwu ịbịa egwu egwu nke a na-akpọ sekula music ma e nwee e nwee ụmụ nwaanyị igbo na-agụ egwu ụka abịa igwu egwu nke a na-akpọ sekula muzik gịnị mere na ụmụ nwaanyị igbo anaghị achọ itinye aka na ya bụ ihe um, ọ bụrụ na ịmazị na ha na ha na-achọ itinye aka na ya ịma na ihe sọsọ ihe anyị na-afụ egwu bụ for ndị like both mentally psychologically physically spiritually and otherwise and of course ọ dịkwa in other parts of business other hmm. businesses mana uh, first of all it is an etu esi from mgbe Now, now na ọdụ honey bee and all that minus it was an ha anya some some things ịfụkwa na ndị egwu na-eme adịchaghị ụmụ ọdị n'ụmọdụ so ọ bụrụ na eme home umu odi numodu so I buru one enweghi a strong character mm. to stay my feel frustrated Joy ihe ọzọ then also nwoke we ike inwe dịka ịchụ ihe with 10 years 15 years 20 years mm. Nowhere. Mm mana nwaanyị ọ chọọ ya 5 years 6 years dibịa ọbụna ọwa ọkọ dibịa ọnụlụ di ana ọbụrụ di niile ga-asị gị ngwa nsogbu adịghị ka nsọpọtụ oge push oge do you understand mm. so and eji akpọ ihe egwu showbiz but there's a particular way and lifestyle and ịmagon ndụ gị ga-adị n'ihu onye ọbụla mgbe ọbụla enwe figure eight hmm. as in just imagine I'm telling you like something mm. that hmm. can that, that will be, will be, will be um, appealing to appealing people. to people generally mm. and that's why some ọna-abụ some even some um, musicians n'onwunye ha dị eme ka amalụ na hand. ngụ nwunye hmm. because of that appeal mana for ụmụ nwaanyị onye chọọ ya two years ọ ka awụ ọkụkọ ọjenụlụ di and ọ bụrụ di niile ga-ekwe ka ịnọdụ na entertainment or music business hmm. nọdụkwa na-echekwado their family ma ụmụ gị na ihe ndị ọzọ then another and some of them na maybe because of family pressure hmm. how many people how many people take nwanne gị for instance ọ nwanne gị nwaanyị na egwu ọ bụrụ na ori egwu mgbe ọ nọ school fụtakwa ka na-atụtụ egwu for some time most of us, let us agree, would even say, I'm work, no, no, in short, in short, uh, na work. Mm. Do you understand? Mm. Couple with some and they end So sometimes pressure mm. makes them lose interest. Mm. But another thing is also na mmadụ enwere bụ na inwe na ime agụ egwu mm. another thing bụ na inwe ego iji akwado ihe egwu gị. Mm. So sponsorship bụ another thing. Mm. Another thing bụ mana before I nweta that sponsorship some of them not a lot of people want that um, I, I, don't know but i'm just thinking a lot of people want that discipline to know that na the good one yeah as mm. onye you mm. ka it keep strictly business so sometimes on abo onye kwado kwado to give belly some men ọchọbụ eh, so the, the and being the kind of person because desperation it's always good to have a, mod, a moderate level of desperation let me say just mm. very moderate man obon can say it's ready anything good oh, or bad uh, so Abuna, on kyɛ wɔn ne wɔn sponsor or to invest kyɛ wɔn sɛ ɛhɛ ɔsɔ ɛsɛ ne kyɛ hɔ. do you understand so sometimes those other things that dey involved with the industry na e discourage ha. Mm. family also the, the family pressure. Mm -hmm. get nɔɔdi nɔɔdi nɔɔdi and sometimes. kasị gị na ndị na-agụ egwu na-esi ike aspa mm. ịka ka na this thing bụ ihe akpọ na chukwu kpọọ gị mee mm. so na ndị agụ just for the sake of ka nnọdụ na ya ka ghọta ị na-ekwu ike nwere mm. ike na-emekwa ihe ọzọ na-akụ egwu mana ị ga-enye dị onye at least onye ga na-akwado gị wada ma o ji ego akwado gị ma o ji okwu ọnụ just na-aga ah. gịnị ka gịnị ka ị chere na-ebute esemokwu n'etiti ndị nwe record label na ndị na ndị nọ n'okpuru ha maka na mụfọdụ anyị na-afụ ee eh, anọkata enwe esemokwu onye nwere kọlaben onye n'okpuru ya esemokwu anyọba ọnyịnyọ ejebe kọtụ gịnị na-ebute ya bụ ihe eh, nwere special thing na-ebute ya just it's kind e, e, ngwa gị na music business bụ business hmm. show. in short the word showbiz business of show hmm so business part of it there would always be issue. aderịrị maka na ihe ego maka ihe ego as long as na business involved mm. na nwere na nwanne mmadụ ọ bụrụ na um, ugwu ọma mm. ọ bụrụ na enwe ezigbote agwa mm. ebe isi abịa ọ bụghị agwa ama abịa mepe biznes ozugbo ọ dịrọ dị possible that character bụrụ efu ọ bụrụ na enwe integrity in business ọ bụrụ na enwe integrity normally integrity ama ama katamezi apia na kama kan ibido go mere business ma ibido agaje wa na agaje ana amu aka ebe na nka eh ona ada kwanka ni na egwo ma agba so na mmadụ onye enweghị ihe da integrity by the time maybe at that point that kind of like desperation it's not always good inwe that na iwuriri like or ihe ihe ọsọkwa ya bụrụ ọbụna ọbụna ọbụna ga-egbu mmadụ ọbụna ga-eme hen ị ga-eme because that desperation na lead a lot of them to agree to some deals at the long run favorable to them Because mama can have to, kịta kịta ka I mean, meneze say at the long run ka what ka na ihe lose, eluzu kwa mabụ na ne ne na ihe ga-egenu na sign do you understand mm. so a lot of them na bohaga generally mm. going to um, contracts that ị na-anya for by the time onye nwa make wezi ezigbote ego ọ mkpọga everywhere ọ dịzi ya ka kaliba na-agbogbu ya mana mgbogbu kwa nwọgbu a from beginning before sign the contract before ya mara mara ga amara yes ọ kebiri ọgbogbu ama ha maybe half go na ihe inwe sizi oke kwa ka ka asa ya n'oge mana n'ezi anya and some of them na mekwa ya ignorantly asainu adịghị ka ọdịfefe ebe asainụzi ya without a lawyer asainụzi ya ọfịawazi arụ Mm-hmm. water mm. asa nzo ofia ofia wazi aro they can a cheat gi man cheat mm. Mm-hmm. will sense mm-hmm. do you understand so and that apart from that the team from both sides mm. some people can change the contract try hide the the, the, details mm. from that go bu go bu and, and, mm. and that's the reason I'm not I'm not saying I'm not saying I want to make you first thing you want to do you want to your producer mm. Mwete manager. Mwete manager, mwete lawyer. In short, mwete lawyer, mwete manager. Ihe na not Yes. With those people you can move because mm. Ah. ka manager na-achọ ọlụ gị ọlụ ka ya lawyer na check yeah, legal background na eh, nyekwa gị copyright and all that ndụmọdụ and stuff like that so that mm. enwe onye chi tinye gị na trap ịghọta ọrụ ya bụ iche yeah because ihe egwu dị investment like mm. itinye ego na egwu gị dị investment mm you would you might not get the money immediately. Mm. But give it 10 years, 50 years, 100 years, you can, you can, you can oh, your children children can can learn from Eguanwa. Omo Michael Jackson now. Omo fella can can can can from. Uh, Do you understand? So, open I want to man I can end your pay contract before I assign no. Dal, dal. Bonjo my jemo no. Biko no, ka ga gba aka ahia, anyị na-abịa. Daalụ nụ, anyị alaghachipụtego. ee maazị Kosisochukwu kedu ihe ị chere ka ihe ndị na-agụ egwu ọfụọ ka aka mgba ha na-enwe ndị bidoro igwu egwu ọfụọ ka ihe ichebe aka mgba ha na-enwe ndị bidoro igwu egwu ọfụọ ndị bidoro igwu egwu ọfụọ ka ga onye bido ọfụụ hmm. Eh, eh, yabu na enwe ama abụgide aka mgba first mm. because eh, if you discover we ị na-agụ egwu for the mm. first step discover gị mm. It was probably it was me as a aka It's just like every other business Again, when ga-enweli aka Again, i one or two challenges and the challenge for ma ndị bido ọfụ ma ndị bido n'ochie bụ um, how to go about promotion ịgbasa um, ozi egwu ha which has to do with ego kwa ụfọdụ mm. nwekwara dị ego mana ha amaghị etu esi so and eh, from ihe m eh, kwula nsị gị advice a na-enye anyị ndị egwu bụ ka ị na-enweta ka ị na-akụ egwu gị ka ị na-ediskọba na ị na-enweta egwu ị na-akụ egwu ịkụ na-akụ dị egwu nweta manija mm. nweta lọya ndị a bụ ndị ga-enye gị aka bild oh, ya na-akpọ strọkchọ na na biznes nye gị aka gbasaa eh, ma egwu gị na-agaka ịmago ihe dị iche iche ịnidi mm. ịmago ịgbasa mm. so challenge na ọrụ niile even ịnwagodo ndị a obere challenge ga na-adịkwa mm. because of mana enwezi these people ga-enye gị aka ịga maybe faster mana onye we discover godo na ọ na-agụ egwu ọfụ first of all ga-ehon godo the skill gradually ịghọta a na-alụkwada ma na-emekwa ya ndị ọzọ so but ndị nọ na dị egwu a nọ e, na-agbagotezi agbagote onye ga-asị oke na ha nwere mm. chalenji na ọzọ chalenji ha na-enwe aka m sokwa na ha one of the challenges ha na-enwe and how do they go about it all these things basically um, as I'm ka m na-ekwu ka m na-agwakwa nwa m because onye nwa anyị dịkwu nweta ndị ga na-emago mana ka na-enweta onye anwa ị ga na-akwụ ya agwọ then or mm. you gonna have an agreement with your lawyer or your manager ịghọta mm. no enweta nke enweta so ma ọ bụrụ enweta nwe people ị ga-enwe ngwegharị that kind of agreement with contract manager mm. lawyer that ne kita egija ko wa dero so mana business bata or ne Ega ne eta gane se care mm-hmm. so that basically solves a whole lot of challenges an an, an upcoming artist would have mm. o tin ne ko dal thank you eh uh, ajo zo we buru gini ki chere ntu anyị na-ekwu eh, na anyị anaghị afụkarị ndị Igbo mhm. na ihe na agụmegwu ndị a na-asa ya n'ọfọ na ihu na azụ n'ime mhm. gịnị ka ị chere anyị nwere ike dị na-eme anyị nwere ike ime dịka anyị na mmadụ na-agụ egwu ọ na ka ihe iche mkpu oke na ọrụ dịrị onye Igbo ọbụla iji wee kwalite onye na-agụ egwu um, a sị na egwu enweghị um, asụsụ mm. ezigbo egwu ọmụgbatị um, music no need permission to mm, enter your spirit ya ihe m ga-agwagoro ndị egwu gụọ na ezigbo egwu mm, mm. as long as na egwu ezigbo egwu adịrọnshọ ma igbo ma nta enidi ha ka egwu gị si ya biko can I come in mm. just do something good ị ga-enwe your audience so mana ihe from the angle of anyịnwa bụ ndị igbo ndị igbo gbanye support ndị nke ha bụ organize eh, maybe shows kwa ezigbo ụgwọ ịkpọ ha yes ịkpọ ha for any hack aka promote promote kwa egwu ha whichever way it's just these little ways na nwa hen specifically I say, and and ka maybe um, ka alo ofu onye bịa gote egwu gị niile or something right now it's digital so one person can even stream your song many times so as long as if na-efego nwa di ya nine na na-agụ egwu ọfụma just stream where that's one of the way to encourage them mm. or by shows or by you know whichever way but inwe value for ihe a na-agụ ihe hmm. a na-alụ but, mm. but first thing hmm. ndị be anyị need inwe value for almost always aka ọrụ ọ bụrụ sọsọ abịa na business nri ma business hmm. entertainment bụ business entertainment bụkwa etu ndị mmadụ si eri so I tinye you, na ya mmalụ na this thing dịkwa invaluable like mm. ọ na-agala ọnụ hmm. so aghọta na ndị a bụ ndị anyị need idewe ka akwa hmm. kwanyere ugwu hmm. and I think that's the only or the best way I ga-eme nwe ha ịnọkwado ha in our own little ways. Daalụ daalụ ee eh, na ihe anyị na-eme enwere ihe obere ihe egwuregwu anyị na-eme mm-hmm. a na-akpọ ya ndị obi na-akpọ pike nọmba mm-hmm. ee eh, adị nọmba ise m mm-hmm. chọrọ ka ị were ofu n'ime ofu moto ise ewere anyị agwa gị ihe dị na ya ihe mere anyị hmm. Hmm. ise amịta mgbakwuru nke na ga-emere m ofe <laughs> eh, ka were nọmba 5 ok nọmba 5 bụ tụọ ofe inu kọwaa ya ntụ ofe inu kọwaa ya tụọ ofe inu kọwaa ya agadi ama mba mba maka m ga-atụkwa nke anyị tụrụ bifo nwaanyị adịghị aka nka n'egwu ọ ma agba gịnị ka ọ pụta ihe ọ pụta bụ na <laughs> ọ dị literal first eh. ọwa meaning eh. na ihe ịma eme eh. ịma ga eme ya nweghị ịma amụzi amụ hmm. ịghọta hmm. just experiences just experiences is um, his um, experiences. I, don't know I'm not going to my but I. It was him. I called you off. I called you off. I I called you off. I'm on how you off. Eh, egwu mm-hmm. Ọfụma gwanta. Ee, eh, ị nwere ike ịkpọrọ anyị ịtọ. Na-akpọrọ gị jem fon nọmba egwu nye gị link gị <laughs> eh, eh, one, woman came off the, this year. Uh, Ibad. Uh, Ibad. Ibad. Ona come ka um. Yene meno budai. Mm. Um, Um. bad. we know. Mm. So our brother called they were bad. Mm. I have I'm from other ones. Some of them um, fall already. Those ones, but maka love. Uh, Someone marry me. marry me okay I got ga-achọ ka ị gụtụrụ anyị marry me I just go ị gụtụrụ anyị ama obere marry gị onye ka onye na marry ebe a eh just gụọrọ anyị afọ ndị ndị ndị Igbo na-ege ngagụrụ gị bad? because that's the latest one eh bad. eh ngagụrụ gị Ibad ngagụọ bad? um um ha na-eti m the gbagharịa wrong government wrong rulers wrong laws They make them turn Judas Wrong choice will make them confuse us. The one rule us, the one use us. See our government battle. The one dig us with for crown though. Tie the very battle. Lord, we need your hand though. See our government battle. The one dig us with for crown door. The very battle. Hila lento kill our walanto Honey, me minanyo Dem de tu aspato Ibato alento Dem de a lando Honey, me them they de us aspato ipato daalụ daalụ daalụ daalụ daalụ daalụ daalụ daalụ Ok ee fọ ndị igbo anyị na-ege ntị mhm. ị nwere ike ịkpọrọ anyị akara a ga-eji eh, onye chọrọ iso gị na soshal midia eh, afa gị na instagram afa gị na ị nọ na tiktok afa gị na instagram afa gị na facebook na afa gị na tiktok Eh, I'm on Instagram. I found the official care. The official care. Okay. It's on on TikTok. I think I have two pages because at some point I lost one. Mm. But um, one the official care underscore 001. Okay. Uh, I can't remember but now. Just check on Instagram. Then mm. I could also link you. Now uh, Facebook one. Facebook, but care. Okay. K A Y E R. K A Y E R. That's Facebook. Yeah. Dal dal dal makinoi rai. Dal makinoi rai. Eh. It's my pleasure. bụ m nze m ọzọ ndị ọma ije m ọnụ daalụnụ ebe a ka anyị ga-eweta ya bụ mmemme nzukọ ndị Igbo n'isi njedebe ukwe mgbe ọzọ anyị ga-abịa n'iru unu daalụnụ ka emesịa o